mkpughe isi nke ise mgbe hụ akwụkwọ nke edere ya rii ihe n'ime na n'azụ nke ejikwara ri akara asaa kesie ya ike ka ọ dị n'aka nri onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ mgbe ịhụ e mmụọ ozi dị ike ka ọ na-ewere oke olu na-ekwusa sị onye kwesịrị ise ya akwụkwọ ahụ na ịnyawapụ akara ya ọ dịghịkwa onye ọbụla dị n'elu igwe ma ọ bụ n'elu ụwa ma ọ bụ n'okpuru ụwa pụrụ ịsaghe akwụkwọ ahụ ma ọ bụ ile ya anya m wee kwaa akwa nke ukwuu n'ihi na ahụghị onye ọbụla kwesịrị ịsaghe akwụkwọ ahụ ma ọ bụ ile ya anya otu onye n'etiti ndị okenye ahụ wee sị m akwala akwa lee ọdụm ahụ nke si n'ebe pụta onye bụ mkpọrọgwụ nke David o meriri ịsaghe akwụkwọ ahụ na akara ya asaa Mgbe wee hụ nwa atụrụ ka ọ na-eguzo n'etiti ocheeze ahụ na ihe anụ ahụ nke dị ndụ guzokwa n'etiti ndị okenye ahụ dịka a ga-asị na egburu ya ri o nwekwara mpi asaa na anya asaa nke bụ mmụọ asaa ahụ nke Chineke bu nke ezigaworo ha n'ụwa niile o wee bịa ọ nọrọwokwa akwụkwọ ahụ n'aka nri onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ mgbe ọ natara akwụkwọ ahụ ihe anụ ahụ nke dị ndụ na oru ndị okenye na anụ ahụ wee daa n'ala n'iru nwa atụrụ ahụ ha niile n'otu n'otu nwere ụbọ akwara ma ọkwa nke eji ọlaedo mee nke jupụtara n'ihe nsuru ọkụ na-esi isi ụtọ nke bụ ekpere ndị nsọ ha na-abụkwa abụ ọhụụ sị ị kwesịrị ịnata akwụkwọ ahụ na ịsaghị akara ya n'ihi na egburu gị egbu ị werekwa ọbara gị gbatara Chineke mmadụ si n'ebo niile ọbụla na asụsụ niile ọbụla na ndị niile ọbụla na mba niile ọbụla pụta alaeze na ndị nchụàjà nye Chineke anyị ha bụkwa eze n'elu ụwa m wee hụ nnukwu olu ọtụtụ ndị mmụọ ozi ndị nọ oche eze ahụ na ihe anụ ahụ nke dị ndụ na ndị okenye ahụ gburugburu ọnụ ọgụgụ ha riri oke nne nke ukwuu nke a na-apụghị ịpụta ha nụrụ m ka ha were oke olu na-asị egburu egbu ịnata ike niile na ahụ na amamihe na ume na nsọpụrụ bụ otuto na ngọzi wee bụ ihe niile ọbụla ekere eke nke dị n'ebe igwe ma n'ebe ụwa na n'okpuru ụwa ma n'ebe oke osimiri ha na ihe niile bịa n'ime ka ha na-asị ọ bụ onye ọkụ niile na otuto niile na ihe niile na-ere ruo mgbe niile anụ ahụ nke dị ndụ wee sị ndị okenye ahụ wee daa n'ala wee kpọọ isi ala